ndị Efesọs isi nke anọ ya mere mụ onwe m bụ onye mkpọrọ n'ime onye nwe anyị na-arịọ unu kunu unu jegharịa dịka o kwesịrị ọkpụkpọ nke a kpọrọ unu n'obi dị umeala na ịdị nwayọọ niile n'ogologo ntachi obi na-anagiderịta ibe unu n'ime ịhụnanya na-anụ ọkụ n'obi idebe ịdị n'otu nke mmụọ nsọ n'ime ihe okike nke bụ udo otu arụ dị otu mmụọ dịkwa dịka a kpọkwara unu n'ime otu olileanya nke ọkpụkpọ unu otu onye nwe anyị dị otu okwukwe dị otu baptizim dị otu chineke na nna nke anyị niile dị onye bụ isi anyị niile onye sitekwara n'aka anyị niile na-alụ ọrụ onye na-anọkwa n'ime anyị niile ma ọ bụ anyị niile n'otu n'otu ka e nyere amara ahụ dị ka ọtụtụ nke onyinye kraịst si dị n'ihi nke a ọ sị mgbe ọ rigoro n'elu ọ dọtara usuu ndị a dọtara n'agha n'agha nyekwa mmadụ onyinye dị iche iche ma okwu nke a o rigoro gịnị ka ọ bụ ma ọ bụghị na ọ rịdakwara n'ime akụkụ ụwa dịkarịrị ala onye rịdara bụkwa onye ahụ nke rigoro n'ebe kachasị elu igwe niile elu nke ukwuu ka o wee mezuo ihe niile ya onwe ya yekwara ụfọdụ ka a bụrụ ndị ozi nyekwa ụfọdụ ka ha bụrụ ndị amụma nyekwa ụfọdụ ka a bụrụ ndị na-ezisa ozi ọma nyekwa ụfọdụ ka a bụrụ ndị na-azụ atụrụ Chineke na ndị ozizi ime ka ndị nsọ zuo oke ịlụ ọrụ nke ije ozi iwuli arụ nke Kraịst elu dịka ụlọ ruo mgbe anyị niile ga-eru ịdị n'otu nke okwukwe na nke mmazụ nke ọkpara Chineke ruo ịbụ nwoke tozuru oke ruo ọtụtụ nke ogologo nke ozuzu nke kraịst ka anyị wee ghara ịbụ ụmụ ọhụụ ọzọ ndị ifufe niile ọbụla nke ozizi na-efegharị na-ebugharịkwa n'ime ịtụ ntụ nke mmadụ n'ime aghụghọ nke ha ji ezupụta nduhie kama ka anyị wee na-eso eziokwu n'ime ịhụnanya wee too eto ruo n'ime ya n'ihe niile onye bụ isi anyị bụ kraịst onye arụ niile ebe a na-ewere nkwonkwo niile ọbụla nke nyezu kpụkọọ ya nke ọma jikọkwa ya dịka ịrụsi ọrụ ike nke akụkụ niile ọbụla n'otu n'otu na ọtụtụ ha si dị arụ niile ahụ na-esite na ya na-eme ka arụ baa ụba iwuli onwe ya elu dịka ụlọ n'ime ịhụnanya ya mere nke a ka m na-ekwu kwụsịkwa ike n'ime onye nwe anyị ka unu ghara ijegharị ọzọ dị ka ndị mba ọzọ na-ejegharịkwa n'ihe efu nke uche ha n'ihi na emewo ka ha gbaa ọchịchịrị n'echiche uche ha emekwa ka ha bụrụ ndị ala ọzọ n'ebe ndụ nke Chineke dị n'ihi amaghị ihe dị n'ime ha n'ihi na a na-eme ka obi ha maa etiri mmadụ ndị ebe mmehie ha na-adịghị ewute ha ọzọ ha rara onwe ha nye n'aka agụụ ịkwa iko ịlụpụta adịghị ọcha niile n'ime anya ukwu ma unu onwe unu amụtaghị kraịst anyị otu a a sị na ọ bụ ezie na ọ bụ ya onwe ya ka unu nụrụ a sịkwa na ọ bụ n'ime ya ka esiri unu dị dịka isiokwu dị n'ime jizọs ka unu tụpụ mmadụ ochie unu nke na-emebi emebi n'ụzọ agụụ nke aghụghọ dịka ibi obi unu na mbụ si dị ka emekwa ka unu dị ọhụụ na mmụọ nke uche unu ka unu yikwasịkwa mmadụ ọhụụ unu nke e kere dịka Chineke chọrọ n'ime ezi omume na ịdị ọcha nke eziokwu ahụ n'ihi nke a ebe unu tụpụrụ okwu ụgha na-ekwu na eziokwu onye ọbụla ebe onye agbata obi ya nọ n'ihi na anyị na-abụrịta ihe dị n'arụ ibe anyị unu emehiela mgbe unu na-ewe iwe ekwela anyanwụ daa na mkpasu iwe unu enyekwala ekwensu ụzọ ka onye na-ezu ori ghara izukwa ori ọzọ kama ka ọ dọgbuo onwe ya n'ọlụ na-eji aka ya abụọ ruo ezi ihe ka ọ wee nwee ihe ya na onye nọ na mkpa ga-eketa ka okwu ọbụla nke na-ere ure ghara isi n'ọnụ ụlọ pụta kama ihe bụ ezi ihe iwuli mmadụ elu dịka ụlọ dịka mkpa si dị ka o wee nye ndị na-anụ ya amara unu emekwala ihe ga-ewute mmụọ nsọ nke chineke onye akara unu akara n'ime ya rue ụbọchị mgbapụta ka ewepụ ihe ilu na ọnụma na iwe na iti mkpu na nkwulu niile ha na obi ọjọọ niile n'etiti unu weretanụ obiọma na arụ ibe unu wee na obiọma iko werekwanụ amara gbaghara onwe unu dịka chineke werekwara amara gbaghara unu n'ime kraịst